ee eh, ndị anyị ndewo ndụ unu na-ahụ ụbọchị nke taata unu ga-ama na eh, ụbọchị taata adịgokwa ka ọ ga-adị ọkwefu ka ebe a dị ebe onye bi ka ọ na-awachi ebe ị na-anọrọ ịnọrọ ya na ịnọrọ ya ị mara na ihe na-emekwa ebe ahụ ọ bụrụ na ị nọrọ obodo <laughs> ị gaghị aghọta enjoyment dị n'obodo ị breeki mee kano dekwara ikomedi ya yori yori chineke mee kano eleshi ịbịara ala ji ọbụla n'ozi obodo ya kịta ọ ghara kano ka ebe ezizi kịta nnatụ ugbu a m na ime alọta <laughs> na bere eleze ụmụ okorobịa ndị ah. Kano niile e kidnap chụrụ onye ha ekele m Chineke kidnap bụ mmụọ egwu eburu gị ọha mmadụ na-ejide m ego ichena kidnap ada ahụ ụzọ eh. chere kpe gịnị ọkwa nka na-eme mụnwazi oh, ụgbọ sara ka m gbara gbagodozie ken maka nọ na ken ka ọ na-akazi mma onye bịa ọrụ lasị ya <laughs> ịgbara ọsọ na ist gbagotewezie kano eh, atụ na a ka udo dịzi nke ikpeazụ a ibiri eze ndụ abụ m ize ndụ <laughs> nnatu nnatu eh, yori yori na krom kelebe chineke ọrịa ka na-akpọ MC yori yori komedian yori yori ụnụ ama ya ihe ka m ga-akọrọ na nke ikpeazụ a ha nwa bụ o so na ndị gelu ọ news ka m nụrụ ihe mere n'ala Igbo ndị Igbo be anyị gaa ntị ebe ọ bụ na onye Igbo bi n'ala Igbo ga-anọkọta ọgba ọsọ ọgbọgotazie na kano jezi ịdọji onwe ya n'ugwu ọnụ na-ejibeghị mmanụ na emebiwego kwaba anyị aghọtọrọ m ihe niile siri ebe a wee jee nyanwa bụ isi maka emume akwamozu na obodo n'obodo abụkandi pancha niile akpụrụ ha akpụrụ ekinapụ pancha n'ala Igbo nna Chimaje wụ ka ọjọọ ya n'ala Igbo ihe m kwuru ga enwedike m mere eme egbe na-abịa o wee bụzie na onye bụ onye Igbo bi ugwu a na-asị ndị bi n'ugwu gbarata na ndịda ewere gbarata na ndịda be anyị akpụrụ ya anyị nwebụ ndị bizi na ndịda onye ọbụla eme gịnị agbagotazi n'ugwu anyị afụtakwala na ebe a kakwazịkwa mma na ntị anọgo m ebe a ka m ebe a gbuo juo oyi ndị igbo tilebụ ihe anya ihe njikwuru ebe ya anya abụ na ọgba aghara adịkwa na anyị igbo na-enyekwa ndị obodo anyị nọ na be ha obi aṅụrị na be anyị na-ekpo ọkụ ọgba aghara adịkwa na anyị igbo na-enyekwa ndị obi aṅụrị o ọgba aghara ịkwụ ụnụ ya na-edịkwa adịka mkpụkpụ unu ọ bụrụ na unu bụ igbo akpachara anya na unu elere anya nke ọma anyị ga-agba nnukwu lọf ihe ga-efunarị anyị ime eji wee funarị anyị na ndị anyị nọ na befa sokwunye aka na-eweta ego na-enye ndị be anyị ka a na-achaba anyị ọkụ ka be anyị wee na-ekpo ọkụ ọna ba a na-ekwu okwu ya na-ekwu na ihe nwaanyị na-azọ bụ nwere onwe negori ka ha si eme ebe ha na-ekinapụ onwe ha ebe ha na-egbusisi onwe ha ebe ha na-agba egbe na aka ha dịkwa na ya mụrụ na ya anya mụrụ na ya anya mụrụ na anya ihe niile siri kanu a anyị nọ n'elu ya taa ebe na-azụ emeghị anọ na enu na nkịta abụ agbụghị m ọsọ gbanazie kanu anụ ya ebe a ka udo dị nkịta alawa ọnụ nwa gbalara agbara agbachidatara azụ na kanu nsogbu na ị ga-ehi ka ebe m ga-ehi abụọ problem abụchakwa m kọndishọn ha ji ebe a kọndishọn ọbụla ha ji biri ga-efebe anyị mana anyị na-akọwa ndị igbo igbo mụrụ na anya ụdị esi abụ ụmụ anyị ndị nwaanyị na-asị nata uno nata uno si abụ onye nata uno akpụrụ ya onye nata uno akpụrụ ya ndị obodo ndị igwe ndị eze ndị nwa obodo ndị ọnụ n'olu n'okwu neba na ihe ahụ anya na ihe ahụ dịkwa ka ihe ezitere ezite ka a bịa na-eme ebe ahụ ka a na-eme ya na-eme ya ka wee mụ na ya mụrụzi ihe anyị na-eme a na-awa anyị naanị igbo maka na udo ahụ dị n'igbo arụrọkwa ndị a mma udo ahụ ịfụ dị igbo arụrọkwafa mma ha na-ewetakwu ụmụ ego na-aba aka ya ọp ka adịsụọ na nsogbu na-adapụta n'igbo na-agbagharagharaghara agba maka na onwere nwere langweji ofu langweji anyị na-eyuzu gịnị ka anyị na-ekwu nwere onwe ana ha chọrọ ka o mee ụzọ niile ga-esi agba mgba ka wee bụ na ya emenwuru ya bụ ya bụ ihe a na-agba mbọ ihe a yori yori ma ọ bụrụ ọdụ ihe a na-emekwa ya abụ ọ na-aba anyị na-ekwu na anyị chọrọ ịnwere onwe anyị a na-asị na egoro ndị chọrọ ịnwere onwe ha ibe anyị nwabụ ndị nọ n'ugwu a kịta agwazi anyị gbaratazie ndịda be anyị anyị asị na ya ama nje ejighị ya wee tinye para and ọ bụrụ sị ya eburu ụzọ mere anyị para kama anyị eji kọwapụtarakwa ndị na-akpa aja agwa a ikwuo ya ịghọrọ onye so na ndị na-esu imi that ị mara ajọ mmadụ chọọ plan ihe ọ gbachisi ụzọ niile ije kwuo nekwa ndị na-akpa ajọ agwa asị na ị na-esu imi ị na na ọnọdụ anyị nọ n'ala Igbo kịta abụzi ụzọ ada aga anyị amụrụzi ndị bụ ndị anyị amaghịzi ndị anyị na-aya ndị ọjọọ jisi ohere were ohere a wee baa ya ime ndị ọjọọ ji ohere a wee batazie n'Igbo anyị amụrụzi ndị anyị na-aya ụmụnna unu chụfụchakwa ndị a <laughs> maka na onwerezi onye ị ga-agbasi kenu a ya jebe akwamozu na n'igbo ka o kweta n'ogeje onwere na kenu ị ga gbara taa n'igbo ji emebe n'itiligo ekwetakwa n'ogeje maka na o nwere ihe hafu o nwere ihe melụfa akpụsịrị mmadụ niile aja n'ahịa ego ya ọ bụrụ gị asịkwa gị bịakwa ị ga-abịa anyị bụ ndị nọ n'igbo <laughs> ee ka anyị dị wise abụ na ya agba kịta anụnwa gụpụ aka enwe a n'ofe oge ọ ga bụrụ eh, ọ ga ọ ga-aha aka mmadụ ngwa na eyori yori yori yori jire vileji ihe o dịrị ime na vileji ozu nne m ka nọkwa na mọchụarị ka a ga-eme ihe hapụgodi ebe ahụ ya na-amụkwa n'isi onye n'isi gị na ile ala anya ọbụla ka ọ ga-adị ọ bụrụ na o gị omume gwa ndị nọ nso ya lie ya ihe Igbo na-ahụ eze si eze biri ikwuo ya sị m bikwa ebigburu onwe m ọ gị chiri m eze enweghị onye chiri onye ọbụla na-adọjizi adọji wele n'isi ndị awụsara wụsara n'ori okporo enwere eze chọrọ ka isi wụsa n'ori okporo na tụ ngwa gachi ebe a ga-eri mama put